amara m ebe m ga-ebido ebido maka na atụbara m anya na ụdị ife a ga-eme ife na anyị kwadobere na ife na anyị elugo anyị na-eme na nkwa ndị anyị na-eke na-ekwe anyị si nso na o nwere ife ga-emekọta ka ụdị ife a mee so o nwere ịtụbara anya mana ebe o megoro unu anụgo ife onye bụ onye na-azọ ọkwa prezident na pdp na onye bụ chairman ndị pdp kwuru ife afa kwuru ka m kwụrụ ya mana ife o ji ewutekarịsịzi m bụ na ife niile ndị mmadụ tara afụfụ kwafusie ma ego na ife niile iji wee bịa obodo niile faje ka wee nwee ike iso fụ na ife ana elekshọn nke ka n'iru na ọ garazi etu a mana ana m ayọfa fekwa ka ha daa mba maka fa daa mba ọ bụla ya bụ na obodo a ga-adịkwa etu ọ dị kịta ọ dị mma ka fa ife ọbụla famelụ mba ọbụla fa gbalụ wee mee wee bịa iji wee so fụ na ife a gaa n'iru kaba kaba arụ fụ n'olu n'isi ka obodo wee dịkwa mma